igbo ndị ọma na-ege ntị na asaala chi ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ọ bụ ikoro na pọpa ọzọ na-asị anyị tete n'ụra na-asị anyị gee ntị na nkata anyị jiri bịa anyị jiri maka ya bịa taa izu gara aga anyị bidoro ikwu ihe gbasara ahịara deklarashọn anyị rịọrọ ndị niile na-ege ntị n'ihe anyị na-eme sunu biko onye nwe ohere jisi ike mụọ akwụkwọ a ka ị mara ihe nọ na ya inwe ike sonye anyị na nkata anyị na pata anyị nọ na Facebook ka ọ dị ugbu a na Igbo Heritage Institute Facebook page ị nwere ike dere anyị ajụjụ gị ma ọ dịre anyị ihe onye nke ọzọ bụ maazị ejikere ọbasa na maazị eke odeluga maka ọ dị ugbu a anyị ga-aga n'ihu ileba anya n'ihe gbasara Igbo mma mmanụ onye na nke na nke ya gazie ihe anyị na-eji ileba anya ya ugbu a dịka m sikwuo bụ ihe gbasara ihe anyị bidoro ịkpa nkata ya izu ụka gara aga ahịara dị mana iji rụtụkwuru anyị aka dịka maazị oke ụkọchukwu na maazị Ejikeme Ọbasi si gwa anyị n'izu ụka gara aga n'eziokwu eziokwu na akwụkwọ a na-akpọ ahịara Deklarashọn, ihe a gụpụtara ya n'isi mbido bụ the principles of the Biafran Revolution mana otu ihe akwụkwọ a ji dị mkpa bụ na anyị leba ya anya o nweghị ọwụghị ihe gbasara ọgụ Biafra na Naịjirịa ọ bụ ntụziaka atụmatụ na echiche otu anyị ga-esi mee ka ọ dịrị anyị mma dịka ndị Igbo ndị bi na ndị anyị na ndị ụmụnne anyị anyị na ha kwụrụ biri n'ọwụwa anyanwụ Naịjirịa ihe edere n'akwụkwọ a ka dịkpa mkpa n'ihe gbasara ndụ anyị na ọnọdụ anyị dịka ndị bi n'ọwụwa anyanwụ Naịjirịa ma dịkwazie mkpa n'ihe gbasara ndị ọwụla ndị mba isi ojii ịnọ na obodo afrịka anyị agaghị anyị kwuru na anyị ga-ewere izu ụka ole ma ole na-abịa n'ihu na-eleba anya n'okwu a ya bụ na taa anyị ga-ewere otu mpekele otu akụkụ ihe gbasara akwụkwọ a lebatuo ya anya ka mkpa n'ime ha anyị chọrọ ileba anya taa bụ nke a na-akpọ the meat about the Negro ya bụ ihe gbasara akụkọ ọwa akụkọ ifo akụkọ na-edoghị anya akụkọ na-enweghị ebe ọ hibere isi wu ihe ejiri kọgherie ndị mmadụ na ndị ụwa anya ma ọ bụla kọgherikwa anyị onwe anyị bụ ndị Igbo na ndị mba osi ojii anya banyere onwe anyị tabadị ihe edere n'akwụkwọ a dị mkpa ka a na-ele ya anya ihe na-eme na obodo Amerịka taa na mba ụwa niile ka a na-akpọ Black Lives Matter n'ihe gbasara racism ihe gbasara mmekọrịta mmadụ na ibe ya wụ na nke mbụ achọrọ m ibido maazị Ejike biko ihe mba anyị chọrọ isi ka anyị leba anya wụ gịnị hmm. wụ ihe a na-akpọ the meat about the Negro. Gịnị wa akụkọ ifo gbasara ndị isi ojii? maka ịma nsogbu ndị isi ojii nwere karịa mba niile ndị ọzọ nọ n'elu bụ na ndị bịara buso anyị agha merie ebe niile ndị isi ojii nọ ha ji nwayọọ kechie omenala usoro kechie eme ihe werezie akụkọ nke ha tụkwasị si anyị lee ka mate the mate about the negro awụrụnụ a sị na unu enweghị omenala unu enweghị amamihe unu enweghị ihe unu nwere nọọ bekee bịaziri mee unu mepụta ụnụ mmadụ maka ile anya ee eh, tupu bekee abịa hụ anyị niile mebi anyị tụrụ ọnụ n'ala biri enweghị onye ma ihe eh, ya dịka ndị iberibe akụkọ ahụ akọkwala na ya kọọ ịma asị <laughs> arụrụ ala gbaa afọ ya wee ome akọọla ekọ ya kọtuo ya meziri na anyị nwa na onwe anyị nwekwenu usoro otu anyị si ebi ọtụtụ n'ime anyị amazighị ihe ọgwụ so um, ịpụtazi ugbu a ile anya mba niile ndị isi ojii nọ n'ụwa anyị wụ ndị ọzọ burucha enwe nke fọrọ ebunye anyị bịakwanụ n'obodo anyị nwa obodo ndị isi ojii anyị nwa na-achị onwe anyị anyị echefuole otu anyị si achịbu onwe anyị tupu bekee abịa ịtọghe ngịga e, jụzie ihe ọwa eziokwu ọwa eziokwu na ya enweghị e, usoro anyị enweghị omenala anyị enweghị ihe anyị nwere na ihe niile bụ ihe bekee ji na ọya bụ ihe a ga-atụle ka a marazi elee e, tupu bekee abịa zọpụta ụnụ maka ụfọdụ ka na-ekwukwe ya ruo echi ekele dịrị Chineke na bekee bịara zọpụta anyị Elee, anyị enwere ihe ndị ojii na-eme dị mma eche m ya wụ isiokwu a maazị Odeluga hmm. ihe a na-akpọ the meat maazị ejikọbasi akọwatụrụla anyị ya n'ụzọ dị iche elee ị nwere ike rụkpụrụ anyị aka otu ihe ma maọbụ abụọ rị mkpa ewu ihe otu ejiri mee ihe a ejiri wepụta akụkọ ifo a na-enweghị ebe ohi nwere isi akụkọ ezi udu na ọba si na ọwụ ihe gbasara ndị isi ojii hmm. ịma na onye amụrụ mmadụ na-akpọ ibie wọkọm hmm. na ọtụtụ ife ndị bịakwutelu ndị isi ojii bụkwa ọnụ na afụlọ amamife fụ ịga n'iru fụ etu anyị nwee si eme ka mmadụ ọnwụ ife bụ na a na-asị na mmadụ na-eme ka mmadụ onye mmụọ dị ndụ nwelu uche ọ nwekwa n'obi bụ Chineke ọ bụrụ na onye ọzọ chọzie ịlụsagha anụmanụ ọ ga-achọ etu ọ ga-esi wee wetu kputunata ka ọ wee kwee wee gụgba wee kwee wee mesa ya omume ọbụla ọ chọrọ ọ dị ịtụnanya na ndị afrịka bụ ndị isi ojii bụ ndị a ga-asị n'ọfa kpokọbalụ the first civilization wafụ na Egypt. ebe akwa ka ndị Grik ji wee bịa mụrụ ibe ndị Ijipt na-akụ si ebe afọ o wee gaa Rome wee gazuo mba ụwa niile gaa n'Europe mana fanwa na onwe oluzie mgbe fa bịara Afrịka wee bịa wee jide mm, egbe ndu wee chọọ imekpa anyị arụ fa wee bidozie wee kọtọba anyị wee na-akọzila ụwa mba ụwa niile na ịpụ ndị a nọ enu osisi ka ha bi ụfọdụ ndị ọkachamara ha na-asị mba na ndị akwa na ọkwa enwe weresi afa enwe na-adaka ka ha bụ e, ike ọtụtụ n'ime ndị be anyị jelo mba mm, mba bekee na gboo afọ anaghị enene ka ama na ya afọ ọdụ dịka ọdụ enwe so ọ wee bụrụ ụmụ ya bụrụ akụkọ iro mana nye ya ọmalụfa arụ fancha wee so okwe na mgbe fa gbalụ ndị be anyị oru na ifefe na-akọlụ ndị befa bụ na ọnọdụ ndị ojii na ana afrịka na ọnọdụ fanọ na n'igbo oru na ọkakwa mma fancha bụrụ etu esi wee chọọ iji wee wetu ka anyị ghara ịfụ anyị ka ndị mmadụ ka anyị ghara ịbụ ife ife metụtala anyị ka ọ bụrụ ife dị ka metụtala anụ ọfịa na ọ bụrụ ife metụtala mmadụ mmadụ dị ndụ Chineke kere ọ dị mkpa na ndị be anyị na anyị ghọtali ya gbara onwe anyị maka na ọtụtụ ife ọ maka ogologo akụkọ a bụ ilezi anya ụfọdụ ndị be anyị ụmụ nwaanyị anyị ike ife onye nwaanyị onye Igbo ọ na-asụ Igbo iru ya dịka iru onye Igbo mana isi ya dịka onye isi Japan maọbụ isi onye Europia ọ bụrụ maka na echetogo emego ka anyị nweghara ikweta na onwe anyị ife mana ọ bụ nchigbu ka ọ bụ ya o nwere ihe dị mkpa abụọ ịrụtụrụ aka ebe a nke mbụ mmepe na mmepe anya bidoro na hmm. na otu ndị Grik isiri n'onwe ha wee mụta ihe a na-echetara m ihe ah, prọfesọ Innocent Onyegwenyi dere Greek the African origin of the Greek philosophy hmm. maka na ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ nsọ ị ga-echeta n'ebe Pọl gara mgbe ọ gara na Athens o nwere ebe a na-akpọ the court of Areopagus hmm. ebe o jere bịa na-asị na ọ na-abịa ịkụziri ndị mmadụ ịgwa ha banyere e, ụlọ nsọ nke ahụ ewuru maka chi nke na-enweghị onye ma ya hmm. mana court of Areopagus ahụ mgbe o bidoro kwuo ihe gbasara mbilite n'ọnwụ ha sị Pọl <laughs> anyị ga-anụ anyị ga-abịaghachi ọzọ n'izu ụka ọzọ ka ịnụ nụ ihe ị na-akọ <laughs> mana Areopagus wụ n'ebe ndị mmadụ na-agbakọta onye gụcha akwụkwọ maka na agụmakwụkwọ n'obodo Grik na atens n'oge ahụ na-abụ onye ọbụla ga-enwe onye nkụzi na-akụziri gị mm-hmm. ịmụtacha gị gazie ebe a na-akpọ ụlọ akwụkwọ mahadum nke Alexandria the School of Alexandria gaa mụta tukwuo ịmụtacha ebe ahụ obodo a na-akpọ the the land of orientation n'eziokwu eziokwu ihe a na-akpọ the oriental and orientalism bụ ebe o bidoro ahụ ebe a na-enwe the deeper orientation ebe a na-amụta tupu ihe gị mụtachazie gị lọghachite ịbịa na court of Areopagus bụ e, ihe ka e, e, ọgbọtọrọ obodo iro ịbịa gwa ndị mmadụ ajụ ndị maara ihe ajụọ gị ajụjụ gbaa gị ajụjụ mara ma ị mụtakwara ihe ga-enwe ike kwụrụ amara na ịzụ e-, olu oke iwuruzie ndị a na-akpọ sọfis <laughs> ya wụ ihe anyị na-akpọ idefend thesis na mahadum taa ọ ya wụ ebe si nweta ihe a mana ịma na n'oge ma ndị ọcha bịara nyere ka oge Alexander the Great ha bịara o nwere ihe a na-akpọ the sundial Bucrasia sundial ịga na Vatican taa otu ihe nọ na St. Peter Square bụ the sundial abịaziri were cross hmm. tinye n'elu ya ya ihe a na-akpọ the obelisk mana ọtụtụ ndị mmadụ ama ahụ na obelisk ahụ nọ na St. Peter Square agazuo na Rome niile ha ruru ihe ruru asaa ka itoolu ịnọ na Rome hmm. niile ekpọtara obelisk niile ahụ na Ijipt mana ijiji gị mmepe ndị Afrịka na ndị wu ndị bidoro ịrụrụ mmepe anya ahụ enwere na Ijipt enwere obelisk hmm. n'ala Igbo taa hmm. ebe ndị ụfọdụ ma piramid ahụ ebe a chọkwara ya wụ ma ndị be anyị bịara gbadama gbadama n'ala gbadama na nsọtụ ala ha ebidokwa chọwakwa ka ha nwee ike rụgharịa obodo ha dị ka ha si rụọ ya mgbe ha nọ n'Ijipt mana onwe onye na-ekwuta mana ile anya na obelisk ka ihe ga-ahụ cuneiform writing ihe ndị edere hmm. hieroglyphic mana onwe ndị mmadụ ndị mmadụ na-eche na ọwụ ihe ụka ahụ nwere obelisk ahụ wụ ebutere ebutere ya wụ abịa lee lee ihe akpụrụ akpụ ndị eze Ijipt mhm. ahụ na igbirigbe ọnụ ha buru ibu dịka nke ndị ojii hụ na imi ha dị na ka nke mụ na gị akụbie ha ka a ghara ịhụ na ọ bụ ndị ojii ihe ndị awụcha ihe ndị ya ihe na-ekwu ihe ndị awụcha otu ụzọ dị iche iche esiri wepụta arụ arụ arụrụ ụka si na akpọrọ the meat of the negro eh, maazị oke mhm. eh, m ka m jụọ ọ dị mkpa kedu ihe mere o ji dị mkpa na ndị dere ihe ahịara deklarashọn a maazị ikemba gụpụtara June 1 1969 gịnị mere o ji dị mkpa na ha ga ebido ebe a ikwu okwu ihe gbasara ihe dị mkpa na ọnọdụ anyị dịka ndị Igbo n'ihe a na-akpọ ahịra dịka daalụ ndị be anyị na-asị na onye amara ebe mmiri bido mara ya anaghị anwa ebe ọ kwụsịrị ya ya ndị dere ya bụ ahịara deklarashọn tọrọ anya na ana saa anya mmiri iji wee chọọ ka a chọpụta kedu ebe nya bụ mmiri si bụ okwu maka na ọ bụrụ na a na-eselu sọsọ n'elu na-akọ maka ife na-eme na ife a na-afụ n'anya o nwere nke adafụ afụ anya nje ụfọdụ adafụ ha anya mana ọha ka egbu na ah, oge na-eteghị aka n'oge adịghị anya ma ruo oge a anyị na na-aya ọya nje a na-akpọ covid-19 bụrụ onye ji anya ya nkịtị fụ ya mana ife eji ife ya wụ onyokomita ọ ihe dịka nyawo onyokomita ka ndị ahịara deklarashọn tinyela n'anya wee nebanye anya sị ka ha malụgodi kedu ihe bụ nsogbu anyị ọ na ndị naijiria wakporo ndị ndị si ụzọ ọdịda anyanwụ naijiria ọnya bụ nsogbu ka ọ bụ na ndị igbo chọrọ okwu jebe ebe ọzọ awụrọ be ha ọnyawo nsogbu ka ọ na ndị Hausa ma ọ bụ ndị ndị Fulani Igbo na-anya ukwu nye ndị Igbo na ha na-agba mbọ ọnya bụ nsogbu ka o nwere ife ọzọ bụ nsogbu ahụ ọ na inyobanye anya na iji amamife Igbo na iji amamife wee na ife anya kpatara ha ji wee n'anya sị na nsogbu anyị abụrụ sọsọ nke a na-afụ kịta na o nwere ife kpasuru ya bụ ife na o nwere ife na-ebute anwụrụ a na-esu ọ bụrụ na akwụsị anwụrụ Mhm. ife na-amụnye ọkụ na ya mere ha ji mhm. wee chọba isi ya wee chọpụta na nsogbu ndị ojii ọ bụrụ ndị ndị ndị kpọrọ onwe ha ndị Biafra ndị si ọwụwa anyanwụ Naijiria na nsogbu anyị bụ nsogbu ndị ojii maka na ị na-anya na nsogbu Afrịka ebidoro ka ekelu steeti Naijiria o bidoro ka ekele Naijiria kepụta na mba afrịka o bidoro welụ nke dị na um, mgbago ugwu tinye nke dị n'ọdịda a na-akpọ amalgamation na 1918 19 eh, mgbe ha mere ya 1914 nsogbu anyị bidoro ka anyị fụrụ ndị ọcha ọ bụrụ na anyị fụrụ ha nwee nsogbu nọ na ha fụrụ anyị ha aghọtara anyị ọ bụrụ sọsọ na ha ghọtara anyị ha nedala anyị anya zọda anyị ụkwụ n'isi si na ya amara ife si na ya abụrọ mmadụ nya bụ nsogbu maka na ife ha debelụ onye bịara be mmadụ kedi ya chọkwa ịpụ welụkwa ife ya nye onye ọzọ n'aka tinye ife ka ọ ga-esi dịrị nyanwa na-apụ apụ mma na-awụrọ ndị ọ nọ na ya dozie ndị ọ ga-etinye ka ha e, nyere ya aka na-edozi arụ nyanwa na-awụrọ ndị bụ ife ọ ọchịchị nchigbu ahụ na mmegbu ahụ bụ isi ife niile mana kedu ife kpatara ya bụzi ife ndị a ndị dịla ahịara n'ebala ife kpatara ya wụ na nleda anya ha nwelụ n'ebe anyị nọ n'akụkọ ifo akụkọ enwere isi akụkọ nkọgheri ha na-akọ maka ndị isi ojii nyawu nsogbu anyị niile nyawu nsogbu ụbọchị ahụ bụrụkwa nsogbu taa maka na ị na-anya ahịara declaration mgbe agụlụ ife a hmm. agụrụ ya na ọnwa Jun ka ọnwa Jun gbara ụbọchị nke mbụ na 1969 ya bụ arọ iri ise hmm. na otu gara aga o tere aka ọ dịrị anya ọ mete aka mụ wee arọ iri ise hmm. agụlụ ya mgbe ya ọ bụrụ na ị na-anya n'akụkọ ụwa na etu ụwa eh, anya na ife anyị malụ maka ụwa dịka anyị na-ekwu maka ndị Grik na ndị Ijipt 1959 ụbọchị um, one gara aga na-etinyere ya n'akụkọ ahụ ya na ndị ndị isi ọcha ndị na-acha ọcha ịzọdo ndị na-eji oji ụkwụ n'isi ike ọ bụrụ na n'oge tere aka mana akụkọ a na-akọ mgbe ndị dere ahịara deklarashọn na-ekwu ya warụ iri ise na otu gara aga ọ bụrụ na anyị na-anya n'ife megolu na mba ụwa na etu esi wee si na-enwego improvement na etu esi si na-enwego development ife ya na-akpọ development enwechakwa ife ahụ enekwa anya n'ebe anyị a ga-asị o oh, na 1969 na agacha na 70 luo akwụsị ọgụ na onye si ụzọ um, ebe a na-akpọbu Biafra ya Jonathan achịa na Naijiria chịa arọ iri isii mhm. arọ isii na ife ife agbanwee na ife adị mma mana ọ bụrụ etu mhm. a ọ bụrụ na anyị na-anya ọ bụrụ sọsọ ife na-eme na n'izuụka gara aga izuụka na-abụọ izuụka ụtọ gara aga na mba ụwa niile ndị isi ojii niile na mba ụwa niile na-eti mkpu na-asị na ị na-anya na-eme na mba USA na Amerika," ife mere nwa amadi George Floyd na ife ọ na-egosi ewu ofu ife aha ndị ahịara Declaration na-alụ aka akụkọ iro akụkọ enwere isi akụkọ nkọgheri a na-akọ maka isi ojii nyawa isi sekpụ ntị ọ narọ ka nụrụ ahịa Biafra nụcha kpezie ọ nabịara wee lukwa tata ya nwere ife n'ebe hmm. ụmụokorobịa dọtara anya anya ya

nasili ewu ụwa nasili ewu nasili erika n'ụwa ụmụ nwoke nọkọtabụlụ nasili ụmụ nwanyị zụkọtabụlụ nasili ụmụaka nọkọtabụlụ nasili ụmụ ibezelukene nasili ewu nasili erika asili ewu ibe nasili wewe wona silerika asili ye umuwana asili wewe wona achoka ya ona ọ na m ghọtara ihe a ihe anyị na-ekwu ihe a ihe ndị bekee na-eji akpọ remote and proximate factor causes nke remote ya nke gboo ya na onye na-ele anya ihe ọgụ alụrụ ndị Biafra alụrụ ndị nọ na ọwụwa anyanwụ naijiria lụrụ inwere onwe ha site na naijiria ka a ka na-akpa nkata ahụ ọ dịka gasị na ihe ejiri lụwa ọgụ awụ naanị na dịka ndị ụfọdụ jiri kọwaa ya ee na ha nwere mmanụ ha chọrọ ka ọ bụrụ naanị ha na eti uru niile dị na ịnụ na mmanụ ụfọdụ ụfọdụ tinye ya na otu nwoke chọrọ ka ọ bụrụ onye isi obodo ọ ihe o jiri chọọ ka e nwere ka ndị be ha nwere onwe ya ka ọ bụrụ onye isi obodo ya mana ka anyị hụkwararị na ihe ahụ kpatara mmegbu na ebumnuche ndị awụ ndị fula ndị fula bụrụ ihe dịka esiri kọwaa ya n'akwụkwọ abụ ndị a na-eji ndị so na-abụrụ ndị a na-akpọ ndị nilotik ya ụmụnne ha wụkwa ndị chịkwa na mpaghara mba a na-akpọ ndị arab taa bịazikwa bụrụ ndị okpukperechi e, ha bụ okpukperechi alakụba werele isi hiwe n'okpukperechi alapụgaba gbanye ụkwụ ebe ahụ si otu a ka anyị ga-esi mee ka ndị ọzọ bụrụ ndị ohu anyị anyị zọde ha okwu n'isi na-achị nke ahụ abụrụ otu ihe kpatara ejiri ihe durula anyị duru anyị n'otu ụkwụ ụzọ abụọ atọ ruo mgbe a lụrụ ọgụ mana ihe a na-akọwa ebe a bụ na na ahịara deklarashọn bụ na na nke ahụ nke nọ nso nso mana o nwere ihe mbụ pụrụ ụzọ bido kpatara ya ka ị na-akọwa ihe a ihe na-abata m n'uche bụ ihe mere na Rwanda 1994 maka na ọ bụrụ na ile anya ọgbaghara dubanyere Rwanda na ọgụ ọgwụrụ mba ejiri gbuo ndị tusi ihe ruru otu otu otu nde bụ na ndị Belgium batara na Rwanda lee agbụrụ ụmụnne abụọ si na ndị tusi bụ ndị nwere ọgụgụ isi kara na ndị tusi bịa kọwaa otu ndị tusi si na ndị tusi dị ogologo dị kịrịkịrị nwee ime ogologo kuchie ekucha n'anụ ahụ ha hụ ndị tusi dịka ndị nọ ha nso na-abịa na abụrụ ndị mmadụ ndị hutu abụrụzie ndị dịka maazị ejikọbazi kwuru n'oge ọ na-ekwu okwu abụrụzie ndị nọkwanụ nso ha na-enwe na adaka <laughs> mere na ndị ndị tusi ihe bịazikwa baa ha n'isi na ha bụ ndị maara ihe na ha bụ ndị zuru oke na agụcha bekee agụọ ha bụ ihe kpatara ndị tusi ji akpa agwa ha kpara ruo mgbe ha ruru ha jiri lụọ ọgụ gbatuo ụgbọelu onye isi obodo onye ọkwọwa ihe ya ilekwa anya a ga-asị the proximate cause ihe bidoro ya ihe nso ihe dị nso nso bidoro ọgụ Rwanda wụ ọgụ nghọtahie dị n'etiti Hutu na ndị mana ilekwanụ ya mgbe gboo ebe o siri bido ọnwụ mgbe ndị Belgium batara bịa bubata ụdị akụkọ a ya bụ onye ara na-agba egwu na mmụọ na-etiri ya egwu mhm. n'ime ọhịa. n'ime ọhịa so ihe ọ pụtara wụ na ihe a na-akọ ihe a ndị a ahịa na deklarashọn na-ekwu ọwụ naanị ihe ọ pụtara na ọ gbasaghị naanị ndị Igbo ka ọ gbasara ọbụụ naanị ndị Naijiria ka ihe a na-ekwu na ihe ihe a na-achọ ịkọwara n'anya wụ na ihe awụ ihe gbasara ndị mba isi ojii na ihe a na-alụrụ ọgụ ya na Biafra abụrụ naanị maka ndị si na ọwụwa anyanwụ Naijiria maka kama na ọwụ ihe nhibere isi na nghọta ihe a na-eme ihe ndị mba ọzọ na-eme ndị isi ojii ma ndị Arab ma ndị ọcha isi Europe Eastern Europe. ee ana m ga-atụnye ọnụ maka enwere otu ihe m chọrọ ka ndị na-ege ntị n'uche m ghọta ihe awụghị ihe mekanyere emekanye ihe awụ ihe ndị mmadụ chere uche chebara ya ezigbo uche si elee otu e ga-esi megido mba mee ha ka ha wụrụzie ndị ga na-agba odibo gawa n'ihu maka onye chee na anọkọtara ụwa dị ka ọ dị ọwụghị eziokwu ile anya akwụkwọ edere mgbe ndị ọcha bidoro bịawa na obodo afrịka ọtụtụ n'ime ha meghere ọnụ kọtọọ hmm, lekwe ka ụnụ dị lekwe nke a lekwe nke a mana ọkwa ka ha nwachi akọta onwe ha maka ile n'oge ahụ ma eh, eh, the English and the French onye ọbụla na-akọtọ ibe mhm. wee tinyere Spain tinyere Portugal kama ihe dị iche n'ihe agwụna ha bịara afrịka ile ndị kwuru eziokwu ha ga-agwa gị na ọtụtụ ihe ha hụrụ n'afrịka tụrụ n'anya ịma na ọba of benin ụmụ ya na-aga to the royal court in portugal as royalty tupu ebido gbawa ndị ojii ohu gị anya ịgụ akwụkwọ otu ihe dịka benin city dị otu eh, ọtụtụ e, ọwụnagodu eh, timbuktu na mali eh? ha hụrụ na amamihe nọ wee gbaa izu si ka igbuo mmụọ ndị a igbuo mmụọ ha napụ ha e, omenala ha napụ ha e, e, traditional thoughts mee ha ka ha wụrụ anụmanụ ka ha bịa gbawara anyị ohu mhm. sitekwa ebe ahụ ha achọpụta na ọwụụ naanị iburu mmadụ ka ọ gbaa ohu na ihe a na-ezute ezute n'ala ha shiri ihe mhm. ọ izu agbara agba si mhm. this continent a kpọrọ Afrịka a ga ị ga-akpa ya nkụ gbọọ ya n'ewu ọya ka anyị nọ ruo taa ya mere ndị dere ahịra deklarashọn eche m ha nwere ezigbo uche wee rụọ aka n'ebe a maka enweghị obodo ndị ojii ọbụla ga anọkata wuru obodo kwụrụ ọtọ ọ bụrụ na ụnụ agbaghapụ si mba ihe a niile ụnụ si anyị anyị ajụla ihe a niile ụnụ si wụkwanụ ụzọ esi enwe nzọpụta anyị ajụla ya ọya na amamihe abịawala chedala mhm. oge ọbụla onye ọbụla wu onye isi n'afrịka ga-emeghe ọnụ kwuo okwu ga-eji ndị ọcha na hei adịka enye e, e, enyi m abịala ịkụwa e, irụpụ ihe anyị ihe emeghe mhm. onye ahụ egbughị ya egbu enwe agha n'obodo ha ya bụ na ha agbadola ụkwụ n'olu afrịka si unu agaghị anọkọta wụrụ mmadụ hmm. ọ ya bụ ihe ndị eh, eh, eh, dere ahịara deklarashọn ọ eche ọ uche ha ha ji rụọ hmm. aka ebe ahụ wee na-asị ọgụ ị na-alụ eziokwu na Biafra anyị nwawu ndị shi n'ebe ọwụwa anyanwụ anyị na ndị ọzọ na-alụ agha mana ọwụ naanị ha ka anyị na-alụsa agha maka hmm. agha karịrị ihe anyị hụrụ n'anya ọ ya wee ha na-akpọ the tip of the iceberg ịhụla nke nwa mpekele nọ n'elu onye ọbụla na-ele ilebazi anya n'okpuru mmiri gị hụ ka ọha ya bụ na mm. izu a gbara afrịka bụ nnukwu izu mm. eh, a narị emughe ha anya chebụ uche ka ndị dere ahịa chide gbaa izu n'onwe anyị tinye ezigbo echi ele otu anyị ga-esi zọpụta onwe anyị n'aka ndị mhm. iro anyị anyị awụghị naanị ndị fulani maka ndị fulani mm. na onwe ha ndị kwụ ha n'azụ ibe a na-egosikwa mm. bụ echiche mm-hmm. na ọ dị mkpa na dịka ndị Igbo na anyị ga-agba ebe mmiri nọ wee bido mmadụ anyị mm-hmm. mmadụ ife melụ mmiri ji wee baa n'opi ụgbọgụ tupu anyị agba naanị ife maka oge ụfọdụ ọ na-agba anyị pụta ya da naanị okwu ma ya anya elezi anya ka anyị etu okwu si bido ka a ka okwu si wee mara etu anyị ga-esi wee fanye ọnụ mana ndị ụkọbalụ ya bụ delu agha that principles of our revolution ya bụ na ọ bụrụ na m ihe anyị na awọta n'ihe a uh, ọ dị ka mgbe ụfọdụ m na-agwakwa ndị mmadụ si ya mgbe ọbụla ị hụrụ ndị a ndị ozochiewu anyị na ha mekọrọ ihe mba isi ọcha bịara gwa anyị si gị lee obodo afrịka lee onye isi obodo afrịka ọ ya nwe onye na-eme nke ọma amasị <laughs> lezie ya anya ọ ya nwe onye na-eme ihe na-abara ndị ụmụnna ya uru mm-hmm. maka na mgbe ọbụla ị gbagbara mbọ ka ị mee ka ọ baara ụmụnna gị uru ihe ọ pụtara na onwe ezi uru ị ga-esi na ya pụta nka mhm. ndị obodo ndị isi ọcha mhm. ọya ya na ewurula onye ọjọọ mhm. ịwụrụla onye ọjọọ mana mgbe a sịkwanụ gị na iwe ezigbo mmadụ ma a na-asịkwanụ gị na onye nke a unu ezigbo mmadụ agwa ọ onye bụ onye na-arụ ọrụ ekpe a na-ahụ anya lezie ya anya nke ọma iji rụtụ aka legoro onye dị ka Paul Biya nke Cameroon pal Biya na-anọ Switzerland ihe ka ya ugboro itoolu na ugboro iri awụrụ ihe dị ka ọnwa kpaghasị ọnwa iri abụọ n'afọ akụkọtacha anya mm-hmm. ihe Paul bia na-anọ na Switzerland na-eru ọnwa iri ọnwa abụọ nke ọzọ abụrụ nke ọnụ ihe Paul Biya mana onye na-akwado na-akwado na-akwato Paul Biya ije na Cameroon mmepe mm-hmm. anọghị ya legodi ọma bongo mgbe ọ nọ na Gabon onye na-akwato ya mana kemgbe nwa ya nwoke batara bịa chigharịwa echiche ka a ga-esi mee ka Gabon dịrị mma ọ onye ọjọọ ọ onye ọjọọ lee Kwame Nkrumah mhm. ọ onye ọjọọ lee Thomas Sankara lee <laughs> Patrice Lumumba mana onye kwatoro Mobutu Sese Seko onye mhm. kwatoro Savimbi mhm. nke Angola onye kwatoro eh, lekwana ka ndị Ghana na-erite uru ihe Jerry Rawlings ịrụ ụra ha mana oge Jerry rollins na-agba mbọ n'iyi ka ọ hazie Ghana gịnị ka a kpọrọ ya ahụ ebe niile gara mana lee Kenya afọ niile Arap Moi bụ onye isi obodo mhm. Kenya ọ onye ọwa ezigbo mmadụ mana ka Kibaki na uh, onye nke na ugbu a Uhuru e mm. na-agba mbọ mhm. ịkwalite uh, Kenya ha abụrụla ndị ọjọọ na-arapụla eh, <laughs> gị okwu n'ọnụ anyị na-ekwugodu mba tere aka ekwudala maka naijiria mm. ọ bụrụ na icheta ka agha bi ka e, agha biafra biri akpọrọ gowan kpọla london tinye na kari ya na queen na-aga e na-eche foto ya wụrụ isi ya e nna m ịgbalịala ịgbalịala ịzọtarala anyị mmanụ a ka anyị jide hmm? taa ọ na nwoke ahụ bụ onye mmụọ chineke nọ n'obi n'eziokwu ya pụta were ọnụ ya kwuzie agha ọ lụrụ ele uru naijiria ka obodo ritere ihe onwe ihe o ketara onye onye ọzọ m chọrọ onye na-ekwu okwu ugbu a sị onye ọla tete n'ụra n'ihe mebiri maazị chigozie e, nwanjọkụ dị na Fesbuk, na-asị ma ọ bụrụ nọọ otu a naanị na Mandela awụghị ezigbo mmadụ maka na ụwa torie ihe m ga-echetara gị bụ na ANC ndị ọcha kpọrọ kpọrọ ya asị ANC was terrorist organization ndị ọcha niile enweghị onye kwudoro eh, mgbe mandela nọ nga ha kpọrọ ya ezigbo mmadụ ihe mere ewu na obodo ochiela ike ndị ojii enwewela ekike chetakwa na mgbe ahụ eh, angola mozambique eh, ọtụtụ obodo dị na-aga South Africa na-alụ agha uh-huh. gbara enwere onwe ha na ANC adụnye ukwu ndị ọcha achọpụta na nna <laughs> Mhm. njinji ga-eji ebe a mgbe Mandela meghere ọnụ ọ kara mmadụ niile mma kama a ga-alụ agha egbuo ka egbutọ ka anyị were nwayọ mara ka e ga-esi mezie ihe ya wụrụ interest of ndị ojii and ndị ọcha at that moment became aligned ọ ya na mm. ejikpo Mandela ezigbo mmadụ so e, e, mhm. ọ ma nke ahụ e, ha mmadụ ha hapụ ya ka alụ agha ahụ e ga-egbu ndị ojii nnukwu andọ ihe nyanwa na eze e ga-egbu ọtụtụ mm. ndị ojii na South Afrika, kama South Afrika agaghị awụ obodo ọwụ taa ọrụ na ọ gara dị other mana elezikwana anya anya n'ụzọ ọzọ ihe awụ otu ihe Winnie Mandela n'onwe ya nọ na-arụ mhm. mhm. n'ihi na ihe niile a na-akpọ negosieshon ihe niile a mm. Mandela mere mm. pụtara otu ihe na taa dịka ihe m dere n'akwụkwọ m na South Africa is like a giant with a clay fit. South Africa wụ obodo nwere akụnụba buru ibu mana akụnụba hmm. niile ahụ ka nọ n'aka ndị ọcha n'aka ndị ọcha hmm. Hmm. ka anyị ka na-ekwu okwu ya o nwere onye mụ na ya na-ekwu okwu n'ehihie asị na ihe ndị niile a Mandela jiri aka ya jee rọpụta hazie ya na ndị ọcha onweghị naanị onye so ya akụkụ na-aga ihe niile ahụ Cyril Ramaphosa onye nke awụ prezidenti ugbu a onye isi obodo mana ọ Mandela ahọrọhụ Cyril Ramaphosa ka ọ wụrụ onye na-esote ya eji họrọ Thabo mm. Mbeki abịa wepụta ihe gbasara akụnụba ekọnọmi na-enweghị na-eto ya na-eto ana dịka ọ ga-eyi akwa mmadụ niile ga-eri na ya apawa anaghị eyi ya eyi ka a ka na-ekwu okwu ya taa the poorest of the poor na South Africa ka bụ ndị ojii ndị ọcha ndị a nọ na South Africa aka jiri ekọnọmi legodi na mhm. ihe nọ na obodo ahụ na South Africa na-eji 40% of their national GDP na-asavisi their debt mana olee ebe eshiri metụ ụgwọ a ihe awụ ụgwọ e n'oge ya. absolutely na ndị niile jikwanụ ndị niile wụ the creditors na ụgwọ awụ ndị ọcha na ndị Britain eh, ya bụ maazị Chigozie Nwanjọkụ anyị anụna ihe i kwuru um, ọ dị mkpa na iwelitere okwu ahụ ọ nkata ka anyị na-akpa ka anyị na-akpa hmm. mana ọ dị mkpa ka anyị leba onye na ka anyị na-ekwukwa ihe a ka anyị na-eche echiche maka na ihe niile aha a na-eto Mandela ọwụwa ezigbo mmadụ sịkwa m na ọwụghị ezigbo mmadụ ana m ekwukwa ejikwa ya akụzikwa nkụzi mana o nwere ọtụtụ ihe otu ihe nrụrụ aka ndị rịa aṅa siri gaa na ya ọ banyeghị hmm. iji uru ndị ritere uru ihe niile nnwere onwe e nwere na na South Africa ritere uru ya karacha ka ụkwa ndị ọcha ya ahịa ga-ekpasu efe maka ndị ahụ

na abalị ama ya akwa anya eji ama kpuchiri oh. ya ka iji wee fụ na dịka ndị dela ahịara deklarashọn jide ka e wee nwee ike ghara ịghọtafie ebe fasi abịa ka ndị ọzọ mba ụwa malụ na anyị ma onwe anyị malụ ndị anyị bụ malite anyị ji malụ ebe anyị nọ makwuenu etu anyị si eme ife ya bụ nwoke ya abatabeghị ọkwanyere ugwu nye nsọpụrụ na obi o nwere ibe dị ka ya maka mmadụ ama nọ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ma ọkwa na mgbe a na aka ji anyị ana ịneanya nọ mgbe anyị kwesịrị ịdị na-ayọzi dodorio sisi bịa gbozie ọgụ ma nyere anyị aka mana ndị Biafra si mba na oke ji na-akali nrụli na ọ bụ na okoti emere ivo o ji bụrụ okoti si ụmụaka ekpoli ya n'udu kpoli ya n'ọkọchị na anyị akwụdokwuo ife anyị ji maka ya n'ọgụ a na ọ nwere ụdị etu ndọ mbọ ndị ọzọ ndọ mba ndị be ndị ọcha na-esi anyị anya anya na anyị bụrụ anya nkalị na nneda anya na-adịrọ mma na anyị ma ife a na-alụ ya bụ ife na-eme na-aga n'iru maka ine anya na mba ụwa niile ọ na-abụ ndị nwere isi ọcha bido kwube na ha chọrọ inwere onwe ha ha gbawa nnekere ụwa niile tie mkpu n'eziokwu si rapụ ndị a ha nwere onwe ha mana onwe daa n'ebe inyere anya ndị isi ojii sịrị na ha chọrọ inwere onwe ha asị ha o gawanụ n'iru a ga-anụgodo ọgụ tie mkpu mee n'iwu na itisaa hmm. na hmm. ife emebie na ekọnọmi agbadaa na mmadụ efuo na agụụ egbuo hmm. emechazie mgbe ha haziri ka ọ ga-esi dị ọ mgbe ife ji ha e, mgbe ife ọ ha n'onu ha nwere ike sizie oke ka emezie mana tupu oge ahụ eruo na e akpachana ka ahụ esibi ka anyị were Sudan na South Sudan mhm. n'anya ka a na-eti mkpu na ndị South Sudan chọrọ inwere onwe ha mmadụ ajụ jụwapụ isi na o nwere ife na-eme ha o nwere ebe a na-eje na ha kewaa na mmanụ emekwa nke a na agụụ egbuo nke ni na ife ọwa ya adịzi ofu ha nọdụla onwe ha ka ndị ụzọ Italy kedu afọ a na-akpọ ha si na ha ga-enwere onwe ha asị ha gịnị ha wepụta flag ha kwuo antem ha ka ha jewere onwe ha ndị bọlkan mee mkpọtụ na ụmụnne ha egbukwa ha asị mba si kewa ha ụzọ one na one ka nsogbu ghara ịdị ndị kamerun na Haiti mkpu kịta agba ha nkịtị Paul Biya anyị na-ekwu anọlụ Switzerland na-ege ife ya eme mhm. ọkata ka ife ọwụ mere arụ igbu mee arụ ịtọ ka ọ bụ ya kwuo okwu si na ife ọwụ na gọọmenti si na ya na anakpa nkata nsị anọọna na arọ anọ ọ bụ na arọ nke ịnọ ka o chepụta na ya na anakpa nkata ife ndị a kwuru n'ahịa ara kwa ofu ife aha na na-emeluo tata etu ha si wee hazi nye ụmụ ha ka ụmụ ha si melụkwa na-aga n'iru mana anyị nwabụ ndị ife na-eme agba nkịtị ka ọ na ya mara ife na-eme anyị na anyị chọrọ inwere hmm. onwe gị wụrụ onye ojii ị anya ịfụ na ajụrụ ajụ ụwa niile si mba ife m chọrọ ikwu kịta awụ maka ndị nọ n'ọwụwa anyanwụ Naijiria na-eti mkpu especially ndị si na ha awụ ndị IPOB na ha indigenous people ekwekwolu m na enwe ife ọwụ na-ese na mana ka m jụọ ọlị <laughs> ọkwa na Naijiria ka anyị nọ onye isi ana ụnụ na-ana ego ha ka enyi na-anata ya n'afọ ụnụ ọ dịghị ka ndị a na-ebili ego a n'aka echi elu ha kwadosi ụnụ naba na ọ bụrụ na ụnụ ekwuru ka unu ga-esikwa ụgwọ ahụ ọ dịghị ka ha ga-asị ụnụ na ọ dị mma ka ụnụ nwerụzie onwe ụnụ bido kpara ego gara n'iru ha jezie jide ndị Naijiria ka ha kwụọ ụgwọ ya, ụbọchị a sị na aya eke ka aya eke ego niile a na-ebite n'afọ ụnụ gwa ụnụ one ụnụ ga-abụ e e e. mana ife ahụ wee gbuo aha ekele ndị Naijiria ka a eji ofu ife eji ofu eriri eji ike ha ka a ya ejikwa wee kee ụnụ maka ego ya ebitere n'afọ ụnụ ya ekedekwa ụnụ maka a ka na-ekwukwa okwu ya ma anịnị gbara ibe onwe nke etinyere n'ala South eketa oh. eketachazi ego ewelu dozie ebe ọzọ ericha afịa ụnụ mmanụ n'ọnụ ụnụ esolu na ndị riri nri ọ ka ife a ga-esi wee ahụrụ <laughs> sie ike ya ọ bụrụ na a na-akpa nkata nwere onwe a buru hmm. n'ụzọ dozibe ebe unu ga-eje nwere onwe ọ ga-abụ asị unu na-ekwe ego unu unu ji ọ bụrụ na unu echeela maka ya malụ ka a ga-esikwu ya ọnụ ka a ga-esi wee tọ gị pụnyawa agbụ ihe ọzọ m hmm. chọrọ ka anyị lekwuo anya na ugbu a n'ihe abụ um, enwere na ndị dere akwụkwọ ndị dị ka Frantz Fanon dere ihe ọ na-akpọ The Wretched of the nke ọzọ Blackface White Mask hmm. wepụta otu ihe ọ na-akpọ The Nervous of the ya na hmm. mmekọrịta dapụtara n'etiti ndị isi ojii na ndị isi ọcha na ihe ọ dọtarala anyị wụ ihe ọ na-akpọ the nervous condition ya wụ ahụ ọma jijiji Mm. na-akwụsị ike nọ na ndụ ndị isi ojii mm-hmm. onye ọzọ a na-akpọ Kwame Nkrumah wee akpọ ya ihe a na-akpọ the crisis of the African conscience mm. ileba ya anya n'ụzọ dị iche iche n'otu aka nwanne anyị nwoke nwa amaala anyị Chinua Achebe onye sokwa aka aka sokwa dee ahịara deklarashọn a mm-hmm. rụtụkwara ya aka n'otu ụzọ n'akwụkwọ ndị o dere na Things Fall Apart na Arrow of God na n'ụlọ no longer at na ihe ihe dapụtara na mmekọrịta anyị na ndị ọcha bịakwutere anyị kpatarakparala anyị ihe anyị nwere ike ịkpọ crisis of the African conscience ma ọ bụ nervous condition of the native n'ihi na ka ihe a bịara mee ndị Afrịka niile adịka ebe okpegharara ma onwezi ihe kwụrụ onwe ya mhm. na ya bụ na ọ dị m ka ihe a ihe ihe ndị a jiri otu ihe ndị dere ahịara deklarashọn nke Chinua Achebe na onwe ya so n'ime ndị dere ya ya na Obiechina na ndị ọzọ na ihe ha nọ na-arụtụ akawo ka ihe a siri metụta anyị ọ bụrụ naanị n'ọnọdụ mmepe obodo n'ihe dị ka ịrụ hmm. ụlọ na ịrụ okporo ụzọ na ihe ndị ọzọ mana ihe ọzọ a na-akpọkwa mental condition hmm. ihe gbasara ọgụgụ isi anyị na mmụta anyị nke na ihe nke na-ejiri mara anyị dịka ndị Igbo ka anyị nọ na-akpụpụzi n'ihi na anyị na-elezi anya ka ndị ọcha gwa anyị ebe anyị kwesịrị ịga hmm. hapụ ihe anyị jiri ihe jiri mara anyị otu n'ime ihe ọ nwere ihe atọ ihe atọ nọ ebe a m chọrọ ka anyị rụtụ aka nke mbụ ihe m na-akpọ dị Igbo exceptionalism maka na ọtụtụ ihe ndị a na-ekwu okwu ya taa onye na-agụghị ka m na-ekwukwa ihe a biko ndị na-ege ntị ọ bụrụ na biko anyị n'izu ụka ndị ole ma ole na-abịa abịa anyị ka na-ekwukwa ihe gbasara ihe dị jee were akwụkwọ a gụọ ya anyị ezipụtago ya maazị Okeke etinyekwa ya ọzọ biko jee were akwụkwọ a gụọ ya ka ị nwee ike ghọta ihe anyị na-akọ ka isonyekwa n'akụkọ a na mkparịta ụka nke mbụ ihe dịka taa abịa n'obodo ndị Amerịka n'obodo ndị ọcha na-ekwu okwu women right women right women right onye ma na dịka maazị chinua siri kwuo na ha pụrụ ụzọ jee ntọala hmm. jee ndị okenye na ndị nọ n'ime ime obodo jụọ ha ajụjụ tupu ha ede akwụkwọ a otu n'ime ihe ha rụtụrụ aka ihe gbasara ọnọdụ ụmụ nwaanyị 1969 mana taa kedu ihe wu ọnọdụ ụmụ nwaanyị n'etiti hmm. ndị afrịka ọkacha etiti oh. maazị ya nke afọ ka ị ga-afụ na ọbịbịa ndị bekee bịara na ala igbo wechighara ala igbo azụ rinne n'echiche na omume na omenala na ọdịnala rapụzikwa na ndị wetara ya ozi ọma jizọs kraịst eh, wetara ozi ọma anyị nabata ya maka na anyị ma eziokwu na ya ofu ebe o merụrụ igbo arụrụ nne bụ n'ife gbasalụ ọnọdụ ụmụ nwanyị maka na tupu bekee abịa na ụmụ nwanyị so na ọchịchị a na-achị n'obodo ụmụna unu amazi na ụmụada na ụmụ ọkpụ nwere ifefa na-alụ n'obodo ọfa na-arụ ụlọ ọfa bụkwu ndị ga-agba ekwusie akachie akachie na oge ụfọdụ n'ife ụmụ nwoke gba n'izu tụọ n'alụ na ụmụ nwaanyị nwere ike pụta ụmụada nwere ike pụta si na nke na ọ da-aga aga ana ụmụada kunie wee si n'ife na alụ dị n'obodo ịma na ụmụ nwoke enwezi ike ịchịkwa obodo mgbe afọ ịmaa na ife esighị ike ebe ọzọ bụ ife gbasalụ eh, ozi ụmụ nwaanyị anyị na-eje n'ife gbasara ụka maka na ọtụtụ ụmụ nwaanyị na ala Igbo tupu wee na-ebu mmụọ na-ebu nkwụ na-elekọta ukwu bụrụ agbara na eze nwanyị mana ndị ọcha destilanda na n'ụlọ ama agụba baịbụl n'ụlọ ama ngụ ụlọ ama nkwụ okwu elotelu mgbe anyị na-eto na ọ na ịbata na ụlọ ụka ndị anglikan mgbe afọ n'aka nri bụ ebe ụmụ nwaanyị na-anọ n'aka ekpe bụ ebe ndị ụmụnwoke na mgbe anyị jelụ akwụkwọ nke oyibo na sekọndịrị skuul a na-afụkwa ndị na-efe nwa ọcha n'ọrụ ukwu mana nwoke na nwaanyị na-anọkọ nwaanyị nọ n'iru gosi na ọnọdụ onwere onye fụlụ ibie dịka onye ka ibie e, nwoke na nwaanyị na n'anya mmadụ bụ mmadụ e, anụmanụ bụla anụmanụ mana ofu ife bekee wetara bụ na abịazie amalụ ndị agha akpọrọ chi ọzọ gbalụ ndị agha wepụsị na ndị abụrụ na onwe kafadị na-abụ ụmụ ntụwa na nkewa bụ etu wee bịa kposa nke na ịbịa eleba anya n'okwu ahụ hmm. taa ọtụtụ otu anyị si e, akpagbu ụmụ nwanyị anyị n'ala Igbo anyị taa na ọtụtụ hmm. ebe n'Afrịka sị, ah, ọ bụ omenala anyị nwoke si nwaanyị m jụrụ ego m lụọ dịka a ga-asị na a na-azụ nwaanyị azụ na nwaanyị n'ahịa na ego ike a na-akwụ n'isi nwaanyị abụghị ego abụghị anaghị azụ ya azụ ọ bụla mhm. na-ebe anyị a na-asị na anaghị akwụcha ego isi ego isi nwaanyị akwụcha n'ihi na anaghị alụ oh. nwaanyị alụ ile anya na mgbe ochie ọtụtụ ihe ndị okenye na-eme ị ga-ahụ okenye ji egbe agbachi izu enwe ihe nzuzo ya bata o nwere ike lee isi nwaanyị ya kpọpụta ya n'akụkụ pinye ya azụ ọ bụ hmm. ejewe e ọgbakọ ya kpọọ nwunye ya ọ ma na uwe onye na-adụ ya ọdụ bụ ụfọdụ ya tụpinye ya azụ ihe na-ewute m taa wụ ka a na-ekwu okwu ihe a na-asị um, um, a na-abịazi ụmụ nwaanyị a na akwụ women right women right lewekwa n'anya na mgbe ụmụ nwaanyị nwere ike ịkpụ ime ntuli aka n'obodo a wụ 1920 mhm. a lụtara ya n'ọgụ mhm. mana ka anyị gharakwa ichefu na ihe butere ejiri nwee ọgba aghara ụmụ nwanyị 1921 1929 na Naijiria ya na-akpọ Aba Women Riot hmm. bidoro na 1906 ha kpọrọ ya riot ụmụ nwaanyị kuni wee jụ na mhm. ama mkpagbu na ama ntizivu ọnụ na ụmụ nwanyị anyị ihe a bidokwara 1906 o mgbe ndị Britain mhm. nyere ya na-akpọ poll tax mhm. mana poll tax ahụ ihe butere jiri lụọ ọgụ a na-akpọ the Bambata Rebellion na South Africa Hmm. mana ndị nwoke anyị alụghị ọgụ ahụ na Naịjirịa ụmụ nwaanyị lụrụ ya ha gara ihu na-akwụpụ potas ruzie mgbe ndị ọcha Briten bidoziri si na a ga-abịakwakwa nawa ụmụ nwaanyị ma chefuo hmm. na otu n'ihe kpara ụmụ nwaanyị iwe bụ na nke ahụ ndị di ha na-atụ atụ na dere na-atụ na ọha nwa na-eweta ego ya maka na ụmụ hmm. nwaanyị bụ ndị na-akọntrolu the market ya bụ na ihe m ji esi ka anyị rụta ihe aka bụ na taa a na-ekwu okwu Uh, women right women right ọ dịka gasị na-ekwukwa n'okwu mmegbu ụmụ nwaanyị afrịka ihe ji mm. anyị na-emegbu ụmụ nwaanyị afrịka bụ na ma ma n'ala igbo anyị bụ na ya anyị akpụfuola ejirimara anyị webata ihe ndị ọzọ che na ọwa omenala asị na nwaanyị enweghị ike ikwu okwu nwaanyị enweghị ike ime nke a nwaanyị enweghị ike ime nke a uh, ihe ndị ahụ ihe ndị anyị kwesịrị ilebacha anya wụkwana ihe mm-hmm. ndị dere ahịa na deklarashọn lebara anya onye mana anyị na-ekwu ya dịka ihe a mụtara ọhụrụ ndị lere anya na jere ntọala chọpụta mm-hmm. ma dee ihe gbasara ya ya wụ ihe anyị chọrọ ka onye ọbụla a na-agụ ihe a jishi ike eleba ya anya nke ọzọ biko maazị okechukwu m chọrọ ka anyị kwuo okwu ya wụ ihe gbasara environmental justice elebakwara ihe anya n'akwụkwọ ahịa na dị ihe m chọrọ mm. ka ịgba ndị na-ege ntị gịnị wụ anyị na-ekwu okwu dị environmental justice gịnị wụ environmental environmental justice ka asụ n'oyibo n'asụsụ Igbo ọ kedu ka mmadụ si wee na e, ebe onye bi ka ọ na-awachi ke ka mmadụ na ebe obi si wee dị n'udo mm-hmm. ma anụ mm-hmm. bụ anụ ọhịa ma anụ bụ anụ ụlọ ma um, osisi na-eto eto ma nke eji eri nri ma nke eji eme ụtụ ka m mm-hmm. na-eto anyị nwere mango tri osisi mango ihe ruru ụzọ ịnọ n'ụdị na ụdị dị iche iche na be nna m anyị nwere ụdara anyị nwere ugiri anyị nwere ugoro anyị nwere ụkpaka anyị nwere kedu ife rọba anyị nwere okwe anyị nwere ụdị dị iche iche nwee nkwụ onwere na ezinụlọ Igbo nke a wụdụ n'ọfịazi ihe nwee mhm. nwee ụdala nwee ụtụ nwee ụdị dị iche iche mana anyị na-afụ anụmanụ dị iche iche ndị na-agba nta na-agba ndị nye ji katapọt ndị na-ekwe ọnya na-ekwe enwere ajọ ọfịa nwee ọfịa nni ehu nwee ubi nwee ụmụ ife niile a dị anyị nso anyị na-afụ ụdị ụdị anụmanụ dị iche ma enwe afụrọ m agụ mana ama m na agụ dị n'ụzọ be anyị maka afụm nke esoro na na foto agbawutelu n'oge tupu ndị ndị ọcha achịba ka ife niile a dị hmm. anyị na ha dị n'udo ụfọdụ ebe n'Afrịka dịka ịgbada ụzọ South afrịka ebe ha melụ gị gbagota hmm. mgbago ụzọ ebe sentral afrịka ebe edebela ọtụtụ ọfịa ụmụ anụmanụ dị iche iche ada afụzi na mba ụwa dị iche iche na nọ ebe ahụ mana etu a ka ọ dị ọtụtụ ebe n'Afrịka maka na anyị na ha anyị ghọtalụ ife niile nwere ndaba ka anyị debela ajọ ọfịa ma ọ bụ oke ọfịa ọ amamife ka e wee mee ka anụmanụ nwee ebe ha bi ka anyị debelụ ukwu hmm. osisi dịgazesi anyị nso eziokwu na ya dị eme calculation na oxygen nke ha na-eprodus na-ewelụ carbon dioxide mana anyị ma na ha na-enye anyị ikuku na na-eche ndo na-eme ka mhm. ife dabaa malụ na ụsụ nọ n'elu na-ebutekwa mhm. ụfọdụ oh, akụmakụ anyị enwero ebe ọzọ bute na be anyị anyị makwa na o nwere oge ọ ga-abịa eluo a sị na mmiri aha ada akụzi azụ na ya na-aga eme ofu emume ebe mmadụ niile ga-eje kụọ azụ ebe ahụ ofu ụbọchị ma ọ bụ ofu izu ụka ka o wee tanata ka azụ wee gbadata nwee ebe a ga-asị gị na ịkụgide azụ ruo ebe a ịkwụsị maka na ndị ndị ndị mụrụ anyị ghọtalụ na mmadụ na ụwa na anụmanụ ife niile dị ya na-enwere nke ife si wee kwesị ịdaba ka o wee dị mma gawa n'ihu mana ka ndị ọcha bịalụ n'anya afọ ka anyị si eme ha sị na ya amara maka na anyị jee na be ha etu ha si eme oluo na-ejido gbutuo ka ọgwụ ka e wee ejezi e e ime edebe ha nche n'ofu ebe kọọ ya n'ukwu ka e wee mee masa kọmashal famin dịka esi eme kịta ọ dịka ife ọma mana kịta ijekwazie ndị mmadụ na-asị gị na ife a na-achọ ọwụ subsistence farming ebe ọ ga-agwa eluo ka a ghara ịkọchizi ife ebe niile na nke a na-akọchizi ma carbon dioxide ọ na-etinye na air na carbon footprint ọ na-ewepụta na ife ọjọọ ka ana deforestation bụ ajọ ife mana ife na-ewute m bụ na ife niile ahụ ndị mụrụ anyị ma hmm. na ya ịgafuru ha ncha soluzienu hmm. omenelu rapụ omenala kịta ilu ụzọ be anyị na-akọ ọ bụrụ sọsọ na be nna m na ife niile gbara ifu ofu ukwu osisi mango ikene Chineke e onye e hmm. a na-egote ụdala n'afịa maka onwere nke a na-efezi efe ọ ukwu ụkwa ụkwa mmadụ development emego na-egbusisi ya n'osisi niile dị ebe niile anyị na-eso omenelu otu ya m chọrọ ọ dị n'aka ife mmadụ ọ dị aka ife mmadụ agụ ọdịghị ọ aka mmadụ ọ dị aka mmadụ otu ihe m chọrọ ịtụnye ọnụ ebe ahụ ile anya otu ihe na-ewute m bụ na ịpụta ugbu a ee eh, onye ọbụla ma ịbịa sị gị lekwa omenala lekwa omenala <laughs> hmm. ee eh, onye ọbụla meghe ọnụ ya tụọrọ gị ilu mana hmm. anyị e, anaghị enwe mmadụ ichebe echi si hmm. elee ihe ihe a ji wuru omenala elee ihe mere ndị Igbo ji eme ihe otu ee eh, ntụgharịgodo ihe ma enwere ike ịlachighata ebe a ị na-ekwu maka environmental issues ledala ihe Igbo ji ọnụ ekwu ndụ mmiri ndụ azụ mmiri dị ọcha azụ ndụ ala ndụ ji ndụ osisi ọwụghị e, ekwughị ihe taa ọwụghị ihe anyị mụtara taa ọ ihe nna nna nna anyị ha kwuru ọkwara ya wụ dị QED of environmental eh, yes maka na ha ghọtara na ala na dị mma ịkọnye ji ji emere gị mmiri dị ọcha mm. azụ eto ịkọ azụ gị kọta azụ hmm? a hmm. na-ekwuzi ụmụ ihe a ịma ịpụta ebe ọbụla ị gara nna ngwa gọra jere anyị ogu oh, ndụ ala ndụ ji anyị anaghị echebazi uche si elee ihe nna nna anyị ha hụrụ hmm. eji wee na-ekwu ihe ndị a niile maka ahụ na anyị ga-alachigha were echiche chebawa ihe wu amamihe Igbo ọ ga-abara anyị nnukwu uru ya a na-ekwu akpụwazie women right again a na-ekwuwakwa um, women right kwuo environmental justice ọ dịka ọwụ ihe ọhụrụ ịma na onye nwaanyị igbo ị na-asị m na a na-emegbu ụmụ nwaanyị na-ajụ na ọdụrọ nke ma nne m ochie na ife ya na uju ya esi na a na-emegbu ya emegbu <laughs> nwaanyị ma ọrụ ya ịma na <laughs> ịbịa n'ala igbo na-abata n'ezinụlọ mkpuke na obi nwere ọrụ onye ọbụla na-alụ nke onwere onye na-anọchi ibi ụzọ ọ bịa nwere onye na-alụ ibie ikike si anya emezila ife o kwesịrị ime ịnọ ofe bụ ife ọfụ ogbala ọfụ abịazi atụka isi anya ndị ọbụ na-agazi a na-akọta onwefa nke yiri nwanne ebulu akụkọ a na-akọ asị na nke a bụ ọgọ mmụọ ọnwa efu onye mụ na ya na-akpa nkata na-efu etu Igbo si wee na-achịkọ na-agwọ onwefe ọya na-ekpocha na-ekpocha maka a na-ekwu environmental eh, eh, eh, justice na-enetu anyị adị ọcha onye ịzasịa mbalaba ịza ama aza iru obodo jezaa mmiri rụchaa ụzọ onye jekọọ mposi enwe ebe a na-eje mposi onye bute afịfịa ọ na mbụbọ ebe ọ ga-abụ emesịa ole ọkọ ya ubi na arụgarute anyị na-eme kompostin na ọ bụrụ ife ndị ọcha na-akpụ ya esisie nri anyị eti na uko nwayọ nwayọọ na-asụ anyị na esi nri nke vavavavavava etinye e nri fụ e e, anọsasie ọkụ ojiri nwayọọ wee ọtụtụ n'ime ụmụ kirikiri ife abụkwara ebe na-azụ anụ arụ o ji bụrụ na igbo mụrụ zụa too mgbe ndị bekee ji bịaba anyị igurube mmadụ kafafu ọ na m tinye ọrụ na m ọnụ n'okwu a n'ihi na oge anyị agbawala kpụrapụ kpụrapụ o nwere o chetara m ihe m gụrụ banyere Benjamin Franklin nke hmm. Amerịka ukwuru na olileanya ya wụ mgbe ị ga-abata na Amerịka ị gaghị ahụ osisi toro eto ebe ọbụla hmm. na mgbe ahụ ka a ga-asị na Amerịka emepeela hmm. ya wụ ile anya n'ụdị echiche mmadụ dịka Benjamin Franklin na-eche mgbe ahụ bụ ihe a na-akpọ deforestation mm-hmm. mm. na n'ihe ọ ghọtara na mmepe obodo ka a ga-asị na Amerịka emepeela na olileanya wo mgbe a ga eru osisi niile nọ na Amerịka gbutucha ya ọwụ ụdị iji kwuo eziokwu na ọwụ ụdị ọgụgụ isi a ka ha jiri buru bata n'obodo Afrịka bata n'obodo anyị nke na ahụziri forest reserve ee ndị nna nna anyị hapụrụ ya oke ọhịa nke a na-akpọ ajọ ọhịa mhm. wụ ọlọrọ ọhụrụ ya is the neologism ajọ ọhịa bụ mm. na ndị ụka lere oke eh, mm. ọhịa kpọọ ya evil forest kpọọ ya evil forest anyị nwa abịa sorozie ha tụgharịa ya kpọwa ya ajọ ọfịa o nweghị ihe dị ka ajọ ọfịa n'ala Igbo anyị nwere oke ọhịa oke ọhịa wụ vegin land virgin forest mhm. ya wụ na mana ka ndị ọcha bịara kụzichara anyị anyị eburu hapụ nke anyị ji chekwa um, ọgbara anyị na ebe anyị na ebe obibi anyị taa ije n'ala Igbo na-egbusisi na-egbusisi na-emebisi ebe niile ma mmiri ma iru na nwaorie ọtamịrị na uh, ime River uh, orimiri mhm. nwezi ugwu a na-akpanyere ebe obibi anyị a na-emebisi na ihe anyị na-agụzi dịka mmepe obodo na a na-arụ ụlọ elu na a na-arụ ihe niile onwe onye na-eche echiche kedu ka a ga-esi arụsị ọda ya wụ na ndị ọcha abịala were ndị ọcha bịaziri ugbu a na-emezi forest reserve bịa na obodo amerịka anyị nọ ha nweziri ihe a na-akpọ federal reserve land ọkwa mm-hmm. mana anyị nwa n'onwe anyị kedu nke anyị nọ na ya taa okpomọkụ mm-hmm. na-egbu anyị na obodo anyị ọbụla maka egbutuchala osisi niile mmiri ma dị oge udu mmiri ụgụrụ oyi kwesịrị ịdị na-atụ okpomọkụ na-ekpo mm-hmm. ya wụ na ihe akwụkwọ a ahịara declaration o nwere ihe nọ n'akwụkwọ a o nwere ihe nọ n'akwụkwọ a anyị lebawa anya n'akwụkwọ a ọ ga-ete ọ ga-ewe anyị ọtụtụ oge anyị ka ga-elebakwa ya anya n'izu ụka ndị na-abịa abịa mhm. ruo mgbe anyị ruru na ibe akwụkwọ ike ikpeazụ ya nke ọzọkwa ana m arịọ onye ọbụla n'ihi na oge anyị akụwara kwarapụ onye ọbụla jisie ike ndị na-ege ntị gbaanụ mbọ ka unu nwee ike gụọ akwụkwọ a jikwa njike soro anyị n'izuụka na-abịa abịa na n'izuụka ndị nke na-abịa abịa ka anyị ka na-ekwu ihe gbasara ahịara deklarashọn a ka unu nwee ike soro anyị mara ihe anyị na-eme ka ọ dị ya ọ dị ọ dị ugbu a ana m achọ ka nkele ndị niile mụ na ha so n'oche akụkọ a maazị uh, keke odeluga o nwere ihe ikpeazụ ị nwere ike gwa ụmụnna ma kelekwa ha ndị be anya saa ụlọ ndewo maazị ejike olileanya m na ndị ndị Igbo na-ege ntị n'ọtụtụ mba dị iche iche na anyị ga na-atụnye ọnụ ka akpawa nkata maka ọ bụrụ naanị nkata eche m akpagide nkata ka echi na lee ebe igbo ga-echegharị doo ihu n'ebe nzọpụta ihe anyị kwuru tata anyị na-alụtụ aka na-asị na ndị nna anyị ndị bu anyị ụzọ mana o nwere ihe ndị igbo na-ekwu bụrụkwa eziokwu na oyiri nna ya awụghị ajọ afa ọ ga-adị mma ka anyị mee ka nna anyị ya ụmụnna igbo na eke ntị ya gaziere ụnụ na ihe ndị anyị na-akpọ ikoro na-akpọ anyị a na-akpọ anyị oku ka anyị biko ka anyị gbala azụ ka anyị bute ụkwụ ihe kpatara anyị iji lebawa anya n'ihe gbasara ahịara deklarashọn abụọ ka anyị nwee ike tụlee ya chee echiche ma ihe ndị ikwu anyị n'ihu dere akwụkwọ a otu ọ ga-esi dịrị anyị hmm. ndị ga-eso anyị n'izu ụka ga-abịa bịa anyị na-arịọ ọnụụnụ soro anyị n'izu ụka na-abịa abịa ị na-eme nke ahụ gbaa mbọ nke ịhụ akwụkwọ a absurda.